ganja kan lu tiba apa galan los eh kayak ki me mah? eh siki je eh kan ato mi je fun ma adema ngwa adema ezbo ma adema ngwa je eh If you get one, uh, I'll be chọrọ ịga afịa ah ezigbo nwa ọ mma ọ dị mma ọ mma ekwana ihe ndị si m abịa gwa gị nwetaga akwụkwọ nke gị akwụkwọ <laughs> arrest nụnụ akwụkwọ akwụkwọ n'obodo a ị bịara abịa ịbụ n'obodo a bụ akwụkwọ a ndị uwe ojii ji akpọchi mmadụ onye bụ ka anyị na ajajụzi m ka ịbụ onye ọfụ n'obodo anyị oge bụ na oyisi akwa ka onye isi obodo oyibo shishi ọ nwere olugo mgbe nwaanyị apụ ọ nọkwugo ọ nọkwugo ee eh, olugo ọ ya ademma mbusinta chwana bulinji mamifengendo nizera ya emechikwa ozuzo m emechi ya bịa ọrịa ọ dị mma ya jee bata ijeru n'ọrụ ebe ahụ ewere arrest card nye gị enye gị arrest card ya eh? hmm. mgbe ahụ enyere gị ya nke na ndị uwe ojii ejizikwa akụkọ nke ọnwa ahụ mana ọnwa ahụ gasịa ị nwetara nke gị <laughs> nsogbu adị njeru n'ọrụ ebe a adọkanye m akwụkwọ ejikwa ego eweta ya bụ akwụkwọ <laughs> puku naira abụọ ọ ga-agakwa mmanya na ị gbara ọsọ kịta ga weta nke gị maka ya bụ akwụkwọ dịka mkpa ka ịba arụ okwu nọ.